ụlọ nche na-amụ amụ nke Mee 2023 isiokwu a na-amụ amụ nke iri abụọ a ga-amụ isiokwu a n'izu malitere na Julaị 10 ruo 16 otu anyị ga-esi mee ka ekpere anyị na akapụ mma amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a gbanụ ya ihe niile dị unu n'obi abụ ọma nke iri isii na abụọ amaokwu asatọ abụ nke iri anọ na ise ihe m na-atụgharị n'uche ihe isiokwu a na-ekwu anyị chọrọ ka ekpere anyị dịrị ka akwụkwọ ozi si anyị n'obi anyị degara ezigbo enyi anyị ma ọ na-adịrị anyị mfe mgbe niile iwepụta oge na-ekpe ekpere o nwekwara ike isiri anyị ike ịma ihe anyị ga-ekpe n'ekpere anyị ga-eleba anya n'ihe abụọ dị mkpa na isiokwu a paragrafụ nke mbụ ajụjụ gịnị ka Jehova gwara ndị na-efe ya ka ha na-eme onye ka anyị nwere ike ịgakwuru ka o nyere anyị aka mgbe anyị chọrọ onye ga-akasị anyị obi ma ọ bụ duzie anyị Anyị ma azịza ya. Anyị nwere ike ịgakwuru Jehova n'ekpere. Jehova gwara anyị ka anyị na-ekpe ekpere. Ọ chọrọ ka anyị na-ekpe ekpere mgbe niile. Ndị Tesalonaịka nke mbụ isi isamokwu iri na asaa. Anyị nwere ike ikpe ekpere mgbe ọbụla anyị chọrọ, rịọ ya ka o duzie anyị n'ihe ọbụla anyị na-eme. Jehova bụ Chineke na-emesapụ aka. N'ihi ya, ọ gwara anyị na anyị nwere ike ikpe ekpere ugboro ole bụla anyị chọrọ. Ihe edere na foto eji kọwaa paragrafụ nke mbụ anyị nwere ike ikpe ekpere mgbe niile ma rịọ Jehova ka ọ na-eduzi anyị n'ihe niile anyị na-eme paragrafụ nke abụọ ajụjụ olee ihe anyị ga-atụle n'isiokwu a obi dị anyị ụtọ na Jehova kwere ka anyị na-agwa ya okwu n'ekpere ma ebe ọ bụ na e nwere ọtụtụ ihe anyị na-eme ọ nwere ike isiri anyị ike mgbe ụfọdụ iwepụta oge ekpe ekpere anyị nwekwara ike ịchọpụta na ọ dị mkpa ka anyị mee ka ekpere anyị ka kwuo mma obi dị anyị ụtọ na anyị na-ahụ ihe ndị na-agba anyị ume na ihe ndị na-eduzi anyị na Baịbụl n'isiokwu a anyị ga-eleba anya n'ihe Jizọs mere nke ga-enyere anyị aka ị na-ewepụta oge na-ekpe ekpere anyị ga-elebakwa ya na ihe ise ga-enyere anyị aka ime ka ekpere anyị na akapụ mma Jizọs na-ewepụta oge ikpe ekpere paragrafụ nke atọ ajụjụ gịnị ka Jizọs ma gbasara ekpere Jizọs ma na Jehova ji ekpere kpọrọ ihe ogologo oge tupu ya bịa n'ụwa ọ hụrụ ka nna ya zara ekpere ụmụ nwoke na ụmụ nwaanyị ji obi ha niile na-efe ya dịka ihe atụ Jizọs nọ n'akụkụ nna ya mgbe ọ zara ekpere ha na David Elija na ndị ọzọ si n'obi ha kpee ọ bụ ya mere Jizọs ji kụziere ndị na-eso ya ka ha na-ekpe ekpere mgbe niile obi esiekwa ha ike na a ga-aza ekpere ha paragrafụ nke anọ ajụjụ olee ihe anyị na-amụta na ekpere ndị Jizọs kpere Jizọs mere ihe anyị ga-amụta gbasara ekpere na otu o si gwa nna ya okwu n'ekpere n'oge niile ọ na-eje ozi ya n'ụwa ọ kpere ekpere ọtụtụ ugboro ebe ọ bụ na ya na ndị mmadụ na-anọkarị ya na-ejikwa ọrụ n'aka mgbe niile ọ na-agba mbọ wepụta oge ọ ga-eji kpee ekpere ọ na-ebili n'isi ụtụtụ ka o nwee ike ịnọ naanị ya kpee ekpere ma ọ dịghị ihe ọzọ e nwere otu oge o kpere ekpere abalị niile tupu ya eme mkpebi dị ezigbo mkpa Jizọs kpekpere ekpere ọtụtụ ugboro n'abalị bọtụrụ ụbọchị e gburu ya tupu ya eme ihe kacha taa akpụ n'ozi o jere n'ụwa paragrafụ nke ise ajụjụ olee otu anyị nwere ike isi na-eme ka Jizọs n'ihe gbasara ekpere otu Jizọs kpe kpee ekpere na-akụziri na n'agbanyeghị otu anyị si eji ọrụ n'aka anyị kwesịrị na-ewepụta oge na-ekpe ekpere o nwere ike ịdị mkpa ka anyị na-ewepụta oge anyị ga-eji na-ekpe ekpere otu ahụ Jizọs mere o nwere ike ịbụ ibili n'isi ụtụtụ ma ọ bụkwa n'ịmụrụ anya mgbe chi jiri kpee ekpere ọ bụrụ na anyị eme otu ahụ anyị na-egosi Jehova na anyị ji onyinye a pụrụ iche kpọrọ ihe otu nwanna nwaanyị aha ya bụ Lin chetụrụ otu obi si tọọ ya ụtọ mgbe mbụ ọ mụtara na o nwere ike ikpe ekpere ọ sịrị mgbe m mụtara na m nwere ike ịgwa Jehova okwu n'oge ọ bụla o nyere m aka iwere ya ka ezigbo enyi m mekwa ka m chọọ ime ka ekpere m na-akapụ mma o doro anya na ọ bụkwa otu ahụ ka ọ na-adị ọtụtụ n'ime anyị n'ihi ya ka anyị leba anya n'ihe isi anyị nwere ike ikpe ekpere anyị ihe ise dị mkpa ị nwere ike ikpe ekpere paragrafụ nke isii ajụjụ dịka e kwuru na mkpughe isi a na iri na nke iri na otu olee ihe Jehova kwesịrị ịnweta na-eto Jehova na ọhụụ dị ya Jọn onye ozi hụrụ ọ hụrụ ndị okenye iri abụọ na nnọọ nọ n'eluigwe na-efe Jehova ha tụrụ Chineke kwuo na ọ bụ onye dị ike nakwa na o ruru eru ka ndị niile too ya ma sọpụrụ ya mkpughe isi anna mokwu iri na nke iri na otu sịrị ndị okenye iri abụọ na nna ahụ na-ada n'ala n'ihu Chineke onye nọdụ n'oche eze ahụ na onye na-adị ndụ ruo mgbe niile ebi ebi ma kpọrọ ya isi ala ha na okwu okpu eze ha n'ihu oche eze ahụ sị Jehova Chineke anyị onye dị ike iruru eru ka ndị niile tuo gị ma sọpụrụ gị n'ihi na ọ bụ gị kere ihe niile ọ bụ n'ihi uche gị ka ha ji dịrị ọ bụkwa ya mere iji kee ha ndị mmụọ ozi na-efe Chineke nwekwara ọtụtụ ihe mere ha ga-eji na-eto Jehova ma na-asọpụrụ ya ha na ya nọ n'eluigwe ha amatakwala ya nke ọma ha na-ahụ otu ihe ndị ọ na-eme si egosi ụdị onye ọ bụ ka ha na-ahụ otu Jehova si eme ihe ọ na-eme ka ha na-eto ya paragrafụ nke asaa ajụjụ gịnị ka anyị nwere ike ito Jehova maka ya anyị nwa chọkwara ị na-eto Jehova ma anyị na-ekpe ekpere na-agwa ihe ndị na-amasị anyị banyere ya ka ị na-amụ Baịbụl gbalịa ka ịchọpụta agba Jehova ndị kacha amasị gị mgbe Jehova otu obi dị gị gbasara agwa ndị ahụ anyị nwekwara ike ito Jehova maka otu o si enyere ma anyị nwe ọmụmụ nna anyị nọ n'ụwa niile aka ọ na-elekọta anyị ma na-echebe anyị mgbe niile paragrafụ nke asatọ ajụjụ olee ụfọdụ ihe mara anyị kwesịrị iji na-ekele Jehova na-ekele Jehova e nwere ọtụtụ ihe mara anyị kwesịrị iji na-ekele Jehova n'ekpere anyị ndị Tesalonaịka nke mbụ isi ise iri na asatọ sịrị na-ekelenụ Chineke maka ihe niile ihe a bụ ihe Chineke chọrọ ka unu na-eme ebe unu bụ ndị na-eso ụzọ Kraịst Jizọs anyị nwere ike ikele ya maka ihe ọma ọbụla anyị nwere asị ka ikwuwe e ihe ọma ọbụla anyị nwere si n'aka ya dị ka ihe atụ anyị nwere ike ịgwa ya otu obi si atọ anyị ụtọ maka ụwa mara mma o nyere anyị nakwa maka otu ihe ndị okere ka esi atụ anyị n'anya anyị nwekwara ike ikele ya maka ndụ anyị dị ndị ezinụlọ anyị ndị enyi anyị nakwa maka olileanya o nyere anyị anyị kwesịrị ị na-ekele Jehova maka otu o si kwe ka anyị na ya dị na mma paragrafụ nke itoolu ajụjụ gịnị mere o ji dị mkpa ka anyị mụta ikele Jehova maka ihe ndị ọ na-emere anyị o nwere ike ịdị mkpa ka onye ọ bụla n'ime anyị gbaa mbọ chee gbasara ihe ndị mere o kwesịrị iji na-ekele Jehova anyị bi n'ụwa ndị mmadụ na-anaghị ekele ndị mere ha ihe ihe n'aka ndị mmadụ mkpa bụ ihe ndị ha chọrọ ịnweta ọ bụghị otu ha ga-esi gosi na obi dị ha ụtọ maka ihe ndị ha nwere ọ bụrụ na anyị amụta àgwà ahụ ekpere anyị nweziri ike bụ naanị arịrịọ ọ bụrụ na anyị achọghị ka nke ahụ mee anyị kwesị ịgbalị na-amụta ikele Jehova maka ihe niile ọ na-emere anyị paragrafụ nke iri ajụjụ olee otu ikele Jehova maka ihe ndị ọ na-emere anyị si nyere otu nwanna nwaanyị aka ịdị nsogbu bịara ya ikele Jehova maka ihe ndị ọ na-emere anyị nwere ike inyere anyị aka ịdị nsogbu chegodị gbasara nwanna nwaanyị Sok akọ ya gbara n'ụlọ nche Jenụwarị 15, 2015 achọpụtara na ọrịa kansa eriela ya ahụ ọ sịrị ọrịa achọpụtara mere ka obi gbawaa m o mere ka ọ dị m ka ụwa agwụla ezigbo ụjọ bịakwara m gịnị nyere ya aka ịdị nsogbu a ọ sịrị na tupu ya alakpuo n'abalị ọ bụla ọ na-agbago n'elu ụlọ ha kpee ekpere n'olu dara ụda ma gwa Jehova ihe isi o mere ya n'ụbọchị ahụ mere o ji na-ekele ya ihe a mere ka ọ ghara ị na-echegbu onwe ya mekwa ka ọ na-egosi Jehova na ọ hụrụ ya n'anya ọ chọpụtara otu Jehova senyere ndị ohu ya aka mgbe nsogbu tara akpụ bịara ha ihe a nyekwara ya aka ịghọta na otu Jehova sa agosi anyị karịrị nsogbu ndị na-abịara anyị dịkwa ka nwanna nwaanyị Kyonsuk e nwere ọtụtụ ihe mere anyị kwesịrị iji na-ekele Jehova mgbe ọbụla ọ bụrụgodị na nsogbu bịara anyị ikele Jehova na ekpere anyị ga-enyere anyị aka ịdị nsogbu ahụ meekwa ka obi na-adị anyị ụtọ ihe edere na foto eji kọwa paragraf nke iri ikele Jehova maka ihe ndị ọ na-emere anyị ga-enyere anyị aka ị na-atachi obi paragrafụ nke iri na otu ajụjụ gịnị mere o ji dị mkpa ka ndị na-eso ụzọ Jizọs nwee obi ike mgbe Jizọs laghachichara eluigwe Rịọ Jehova ka o mee ka ị nwee obi ike n'ozi ọma. Obere oge tupu Jizọs alaghachi eluigwe o chetara ndị na-eso ụzọ ya ọrụ ha nwere ịbụ ndị ama ya mana na Jerusalem mana Judia na Samaria ruokwa n'ebe kacha anya n'ụwa ọrụ ndị ozi isi mgba ma asatọ luk isi iri abụọ na nna ma iri anọ na isii ruo iri anọ na asatọ mgbe obere oge gachara ndị isi ndị Juu nwụchiri Pita onyeozi na Jọn onyeozi ma kpọpụta ha n'ihu Sanhedrin nye ha iwu ka ha kwụsị ikwusa ozi ọma ha yidiri ha egwu gịnị ka Pita na Jọn mere paragrafụ nke iri na abụọ ajụjụ dịka ekwuru kwuru n'ọrụ ndozi san na na amaokwu iri abụọ na itoolu na nke iri atọ na otu olee ihe ndị na-eso Jizọs mere mgbe ndị isi okpe ndị Juu yiri Pita na Jọn egwu ka ha kwụsị ikwusa ozi ọma ha sịrị chegodini ma ọ gadị Chineke mma ka ege unu ntị kama ige ya wa ntị ma anyị enweghị ike ịkwụsị ikwu gbasara ihe anyị ji anya anyị hụ na ihe anyị ji ntị anyị nụ ọrụ ndị ozi isi anọ amaokwu iri na itoolu na nke iri abụọ mgbe a hapụrụ Pita na Jọn ha kpere ekpere ka Chineke nyere ha aka ime uche ya ha sịrị nye anyị bụ ndị ohu gị ike ka anyị na-ekwu okwu gị na-atụ egwu ọbụla Jehova zakwara ha ekpere ahụ ha ji obi ha niile ekpee ọrụ ndị ozi isi anọ amaokwu iri abụọ na itoolu na nke iri atọ na otu sịrị ugbu a Jehova biko leba anya na mmaja ha majara anyị nyekwa anyị bụ ndị ohu gị ike ka anyị na-ekwu okwu gị na egwu ọbụla mgbe ha rịọsịrị Chineke arịrị ike ebe ahụ ha zukọtara mara jijiji ha niile wee jupụta na mmụọ nsọ na-ekwukwa okwu Chineke na atụ egwu paragrafụ nke iri na atọ ajụjụ gịnị ka anyị nwere ike ịmụta n'aka nwanna Jin Hyuk otu anyị ga-esi na-eme ka ndị na-eso ụzọ Jizọs bụ ị na-ekwusa ozi ọma ọ bụrụgodị na ndị ọchịchị gwara anyị ka anyị kwụsị legodo ihe mere nwanna Jin a tụrụ ya mkpọrọ n'ihi na o kweghị aga agha n'ụlọ mkpọrọ ahụ e nyere ya ọrụ ilekọta ụfọdụ ndị mkpọrọ naanị ihe anọ n'otu ụlọ mkpọrọ ma a machiri ya ịgwa ndị mkpọrọ ndị ahụ ihe ọ bụla na agbasaghị ọrụ ya a machikwara ya ịgwa ha gbasara Baịbụl ọ rịọrọ Jehova ka o nye ya obi ike mekwa ka o jiri akọ na-ekwusara ha ozi ọma mgbe ọbụla ohere ya dapụtara ọ sịrị Jehova zere ekpere m mee ka m nwee obi ike na amamihe m ji malite iji nkeji ise na-amụrụ ọtụtụ ndị mkpọrọ Baịbụl n'ọnụ ụzọ ha ka o ruo na mgbede m na-ede akwụkwọ ozi m ga-enye ndị mkpọrọ n'ụbọchị na-eso ya obi kwesịkwara isi anyị ike na Jehova ga-enyere ya aka ijezu ozi anyị anyị nwere ike ikpe ekpere otu ahụ nwanna jinhi ọkụ mere ka Jehova nye anyị obi ike na amamihe paragrafụ nke iri na anọ ajụjụ olee ihe ga-enyere anyị aka ịdị nsogbu anyị rịọ Jehova ka o nyere gị aka ịdị nsogbu gị nsogbu ndị na-abịara ọtụ n'ime anyị bụ ọrịa maọbụ obi ịjọ njọ onwe onye anyị hụrụ n'anya nsogbu ezinụlọ mkpagbu maọbụ nsogbu ọzọ ọrịa na-efe efe na agha na ihe ndị ọzọ emeela ka ọtụtụ n'ime nsogbu ndị a na-akakwu njọ gwa Jehova otu obi dị gị maka ihe ndị a kọrọ ya otu ihe si dịrị gị otu ahụ ị ga-esi kọrọ ya ezigbo enyi gị obi sie gị ike na Jehova ga-enyere gị aka abụ ọma nke iri atọ na asaa amaokwu atọ na nke ise sịrị tụkwasị Jehova obi na-emekwa ihe ọma biri n'ụwa na-emekwa ihe ga-eme ka atụkwasị gị obi kwee ka Jehova na-edu gị tụkwasị ya obi ọ ga-enyere gị aka paragrafụ nke iri na ise ajụjụ olee otu ekpere nwere ike isi nyere anyị aka ị na-atachi obi mgbe a na-akpagbu anyị nye ihe atụ ịnọgide na-ekpe ekpere ga-enyere anyị aka ị na-atachi obi mgbe a na-akpagbu anyị ndị Rom isi iri na abụọ amaokwu iri na abụọ Jehova ma nsogbu ndị na-abịara ndị na-efe ya ọ na-anụ akwa ha na-ebe ka o nyere ha aka abụ ọma nke otu narị iri anọ na ise amaokwu iri na asatọ na nke iri na itoolu otu nwanna nwaanyị aha ya bụ Kristi chọpụtara na ihe a bụ eziokwu ọ bụ ọsọ ụzọ dị afọ iri abụọ na itoolu ọrịa ọ na-atụghị anya ya malitere ịkpa ya aka ọjọọ ya eme ka ike ụwa gwụ ya ka oge na-aga ọ nụrụ na mama ya na-arịa ezigbo ọrịa ga-egbu ya nwanna nwaanyị Kristi sịrị m ekpere ike rịọ Jehova ka onye m ike m ga-eji die nsogbu m n'ụbọchị ọbụla mgbalịrị na-agacha ọmụmụ ihe anya na-amụkwa ihe n'onwe m ọ sịkwara ekpere nyere m ezigbo aka ịdị oge ahụ siri ezigbo ike mma na Jehova nọ m nso mgbe niile icheta ya mere ka obi ruo m ala ọ bụ eziokwu na ọrịa m ahụ alaghị ozugbo Jehova zara ekpere m mee ka obi ruo m ala ka anyị ghara ichefu na Jehova ma otu o si anapụta ndị ji obi ha niile na-efe ya n'ọnwụnwa Pita nke abụọ isi abụọ amaokwu itoolu paragrafụ nke iri na isii ajụjụ Gịnị mere enyemaka Jehova ji dịrị anyị mkpa iji merie ọnwụnwa? Rịọ Jehova ka o nyere gị aka imeri ọnwụnwa. Ebe anyị na-ezughị oke, anyị kwesịrị na-agbasi mbụ ike ka anyị ghara ime ihe na-adịghị mma. Ekwensu na-eme ihe niile o nwere ike ime ka o siere anyị ezigbo ike. Otu n'ime ihe ndị o ji agbalị imebe echiche anyị bụ ihe ndị rụrụ arụ eji atụrụ ndụ. Ụdị ihe ndị ahụ eji atụrụ ndụ nwere ike ime ka eche na-adịghị mma ju n'obi anyị, ya bụ echiche ga-eme ka anyị ghara ịdị ọcha n'anya Jehova. meekwa ka n'ime mee mmehie dị oke njọ paragrafụ nke iri na asaa ajụjụ anyị kpecha ekpere ka Jehova nyere anyị aka gịnị ka anyị kwesịrị ime ka anyị nwee ike izere ọnwụnwa enyemaka Jehova dị anyị mkpa ka anyị nwee ike imeri ọnwụnwa na-abịara anyị ime ihe ọjọọ lee ihe Jizọs kwuru na ekpere o ji kụziere anyị otu esi ekpe ekpere ọ sịrị ekwela ka a nwata anyị kama napụta anyị n'aka ajọ onye ahụ matụ isi isii amaokwu iri na atọ Jehova chọrọ inyere anyị aka ma anyị kwesịrị ikpe ekpere rịọ ya ka o nyere anyị aka anyị kpechaa anyị kwesịkwara ịgbalịsi ike zere ihe ọ bụla nwere ike itinye anyị n'ọnwa. anyị ga-agbasikwa mbọ ike ka anyị ghara ị na-agụ maọbụ na-ege echiche n'ezi ezi jiri n'ụwa Setan anyị kwesịrị na-agụ Baịbụl na-amụkwa ya ka o mee ka echiche dị mma na-eju anyị n'obi ịga ọmụmụ ihe na ozi ga-echebe obi anyị Jehova kwekwara nkwa na ọ gaghị ekwe ka ọnwụnwa karịrị anyị bịara anyị ihe edere na foto eji kọwa paragrafụ nke iri na isii na nke iri na asaa ọ bụrụ na ị chọrọ imeri ọnwụnwa nke mbụ na-ekpe ekpere ka Jehova nyere gị aka nke abụọ na-agbalịsi ike ka izere ihe ọbụla nwere ike itinye gị n'ọnwụnwa nke atọ na-emekwa ka gị na Jehova na-adịkwu na mma paragrafụ nke iri na asatọ ajụjụ n'ihe gbasara ekpere gịnị ka anyị niile kwesịrị ime anyị niile kwesịrị ị na-ekpekwa ekpere karịa otu anyị na-ekpebu ka anyị nwee ike jiri obi anyị niile na-efe Jehova n'oge ikpeazụ a tara ezigbo akpụ na-ewepụta oge ị ga-eji na-ekpe ekpere si gị n'obi kwa ụbọchị Jehova chọrọ ka anyị na-agba ya ihe niile dị anyị n'obi ma anyị kpewe ekpere na-eto Jehova ma na-ekele ya maka ihe niile ọ na-eme na-arịọ ya ka o nyere gị aka inwe obi ike n'ozi ọma na-arịọ ya ka o nyere gị aka ịdị nsogbu ọbụla bịara gị na imeri ọnwụnwa bụla nwere ike ịbịara gị ekwela ka ihe ọbụla maọbụ onye ọbụla kwụsị gị iwepụta oge na-ekpe ekpere mgbe niile ma ole otu Jehova si aza ekpere anyị anyị ga-aza ajụjụ a dị mkpa n'isiokwu na-eso nke a. Gịnị ka ị ga-aza olee otu Jizọs si gosi na ekpere dị ya mkpa olee ihe ụfọdụ anyị nwere ike ikpe ekpere gbasara ha gịnị ka ị kpebisiri ike ime n'ihe gbasara ekpere gị abụ nke iri anọ na abụọ ekpere ohu Chineke Isiokwu agwụla